jiri ezi omume dịka uwe gị ezu na ori ezu na ori gị gbana m ụgha agbana m nwanne gị n'anya nke kachasị ibe ya iri ezi omume dịka uwe ezi omume ezi omume ezi omume yiri ezi omume dịka uwe gị ezu n'ori ezu na ori gị agba na mụgha ụmụ ibe ụmụ ibe ekene m ụnụ anyị nwabụ ndị ndozi ọdịnala igbo anyị nwabụ ndị kwere n'ihe otu kwuru anyị na-ekene ụntatara anyị ndị ndozi ọdịnala igbo anyị ga-ekene ekekene ori gara afọ kene ngwọ kene ndị mbụ kenekwe ndị ọkpụ na ndị ekede anyị si kwudodere n'ụbọchị nkata ụmụ ibe anyị achọghọ ọ bụghị program anyị na-eme anyị ekwesịghị ime kịta kama na enwere ka o si wee dị mana mmadụ anaghị enwe efe ide ihe anyị adịgo yustu to igbo fake igbo sọrọ nwa gị igbo sọrọ nwa gị igbo sọrọ nwa gị igbo mana dịsi igbo enwere kọntentị onwe kọntest nwere mkpụrụ n'ime ya andịna ihe ọbụla na-enweghị mkpụrụ ọ na ọkọchịkwa ya ọnwụ ọnwụ nke ahụ aga ịghọta ndị be anyị na-anya ọkụ ifuru egbe na-ebu ọkụkọ o nwere ihe mere o ji ebu ọkụkọ exactly the same thing mere anyị anyị ji wee buru ihe apịrị apị n'efe because onye kpụrụ isi na-efe ihe apịrị apị maghị because all dị blind he is anxious looking for o nwere ihe ọ na-achọ oke ji wee ji ịta azụ ọnyama ya ọ dị same na-eme anyị mmadụ bịa ịkụziri gị something listen ị hapụ ya challenge with di person ka gasị o nwere something ị ga-enweta n'ime ya gee ntị listen very carefully ụmụ igbo niile ahụ ị na-asụ need to be grinded and changed because o nwere any root inside them. enweghị nghọta ịghọtago ọwụwụ the word ka m na-ekwu the meaning of the word ka m na-ekwu you don't need to throw away the word but the meaning is meaningless most of them 99 percent of them is meaningless the word is real but the meaning is not real that is why eji agha eri abigharị aka ka m jụọ ndị mmadụ ajụ ka anyị ka n'ubi onye anyị gara my first question is gịnị bụ gọọmenti what is government enwere ebe ndị gọọmenti kpọsara ahịa show me one shop ebe ndị gọọmenti kpọsara ahịa si na this thing is what gọọmenti ebe ha kpọsara ahịa now ọkwa mụ na gị na-atụ ego gọọmenti ji ọ bụghị our contribution gọọmenti to run are we all payers ka gọọmenti ji maka akpa english start payers gịnị wụta payers ọwụ contribution is tax payers not contribution ndị igbo unu ka na-ajụ ajụjụ ndị nwere uche eme ka ha na-eme argument na ha ma ihe a na-akọ tax payers ọ bụghị contribution Government run under tax payers gịnị ka ha is government not ogbenye ọkwa ndị ogbenye nyere aka ka ha is government not ogbenye simple understanding bụ ihe na-ebu ndebe anyị gọọmenti you pay tax for gọọmenti to be alive that means you are the one paying the government to live that means is no government no government or poor is government poor gụnwa na-atụ ego gọọmenti ji wee eh? na-arụ ọrụ gụnwa na-atụ ego gọọmenti will not according to your own definition gọọmenti bụ ogbenye gọọmenti bụ poor eh ndị ogbe na-enyere aka does not mean poor because gọọmenti gọọmenti onwere e ebe a kpọsara ahịa ị na ụnụnwa bụ ogbe mụ na gị na bụ ogbe anyị niile na-ebe a na because ọ wụzi ogbe ogbe wu hol a hole of something ịghọtago mgbe ọ na something bịa na igwurube ha wụrụ ogbe mụ na gị anyị niile nọ ebe a na anyị na-atụ ego ịghọtago wee na-eme something asị na ogbe na-atụ ego a na ogbe na-atụ ya mụ na gị na-atụ ya so anyị nwa na-atụ ego na-arụ ndị gọọmenti ịghọtara so the gọọmenti ọwụrụ pụọ ogbe na-atụ ego so gọọmenti is ogbenye so everything committee is ogbenye so na inside this government now ndị Igbo nwere different different names ha nyere ya ịghọtago ọwụ na Igbo na Igbo political law ọwụ na ịnwetasi ụmụ ọkpụ ị bịa nweta ogbenye because this gọọmenti na-ana ekwu okwu ya you committee that supervise ọwụ na ihe ka company now you committee inside the company ga na supervise ma ọwụ na company chi megide workers na the company ndị ogbenye ekpe ikpe mara ma negotiate with government ma ihe ọ ga-adị mma ma ọ ga-adị mma igbo nwere standard political structure ịghọtago then inside government enwekwere gọọmenti ogbenye inside the onwe policy ha chọrọ ime ndị ogbenye echekie ya mana ihe meziri ha ji wee wuru ogbenyewu na they live under subsidy ọwụ na imesi enwe ndị na-akpọ ya ụtụ isi ndị na-akpọ ya ụtụ uru ịghọtago ịtụ ụtụ uru the gain gị to pay your own tithe ịghọtara so ha bụ ogbenye because how committee na-supervise something so that you don't betray your workers or you don't betray ndị na-achị i eze na uru ndị ọ na-achị ịghọtago so nwere ihe o nwere igbo because ndị igbo in olden days everybody nwere farmland ndị igbo niile nwere farmland at least food security they have at least everybody knows that go to ancient igbo every igbo land nwere food security kwapụnụ this european world ọ na-eji siv unu before nwa bekee bịa na nigeria was nothing like, nothing like poor ịghọtago gaa jụọ ese before nwa bekee bịa na ala igbo nwere ihe a na-akpọ poor ebe ahụ poor does not exist in Igbo land that language ọ dịrị ya ịghọtara language adịrị ya that language poor ọ dịghọ n'Igbo land unu na-use this today na justify the language ị gaghị benefit gị ị gaghị use mu today condition to justify language of thousands of years no it can't. because ọwụ the system ọwụ the, the system of igbo today ka igbo dị 19 million years ago ọwụrụ the system system igbo nọ today abụrụ system ọ nọ so ihe nkịta wụzi ihe ọ bụla ịfụziri e wụzi were justify ya the language no the language is older than the system of today ịghọtago so ogbe bụ committee of friends all committee of because isi na ogbe bụ area then area ọ na-enye ego can area can contribute just area area is non living thing non living thing cannot give anything you better so ihe a na-ekwu human contribution these people live under subsidy yes what is their duty or work ọ ihe a na-ekwu maka ọhụụ poor or rich no you that so ọ ka mma because mgbe ọbụla ekwu ha nụ nwanne we are grounded mgbe ọbụla ịfụrụ something posted in our page analyze it ịghọta ha jụọ ese anyị anaghị epost ihe anyị na-amaghị anya ahụhụ ndị na-akọtu mgbe ọbụla ha pụọ na Facebook a na-akọ nonsense ọ bụghị ya we don't do it ihe ọbụla anyị na-enweghị ike defend and explain better better we cannot say it it's as simple as that. ogbenye ogbenye ndị poor man poor man nwanne biko igbo don have poor man enwere ihe nwere jerika poor man na igbo we don have it we have subvention we have subsidy because anyị na-atụ ụtụ uru anyị na-atụ ụtụ uru since life from the beginning igbo na-atụ ụtụ uru na-atụ ụtụ isi anyị na-atụ ya from the beginning so iwughi ikwu iwuru ibe last time a gwara m ndị mmadụ si ha na ikwu bụ onye ukwu that is ikwu okenye ndị Igbo ji asị ikwu amaghị ibe ezi ya ibe bụ obere nwa obere ibe ihe pere mpe iberibe ihe gbara iberibe ihe gbara small size obere nwa small ikwu bụ ihe buru ibu that means elder because e nwere ndị elder na-amara ihe ndị igbo wee sị gị ikwu amaghị ibezie some people ga-abịakwa kọọ nonsense banye they always like ihe na-emeke sense because ndị ọbụla dị used to n'ihe na-emeke sense they always live in ihe na-emeke sense that is their life obiam bụ agụrụ oge during the time of ịmana enwere time of during rainy season nwee time of oke ha na-akpọ ya dry season so ụgani ụlọ ụgani bịa ụgani bịa ha na ụbịam abịa bikos ụgani na-ebute ụbịam ịghọtago bikos ụbịam mean compression that is e suppress ịghọtago to compress something bikos ọwụ na unu kọsịa ihe kọsịa ya bikos ịkọ ihe ị ga-echene ka o too unu na aka iwee nwee ike harvest ya na so mgbe ahụ ị ya akọ bikos mgbe ọ bụghị otu ọnụ na-emezi today na akọsi tii na friji na-akọ na ihe unu na-eri today wu notin but artificial mgbe ndị ochie a sị na ndị Igbo na-eme arụọ na anwụ erie na ndụ ọ nkụ onye kpa na ọkọchị kọrọ ya n'udu mmiri so ọnwụ na ịkọsia ihe ị ga-echere ka ọ harvest ya so during the time of harvestion asị na ụganịdị so mgbe ahụ ka ndị Igbo na-ewere ji kee n'ọba so ọnwụ na ike ha ji n'ọba nwanne ụbịam ụbịam bịa ị nwere ike ijezigbo ji mmadụ ji mmadụ kee n'ọba ịghọtago bikos ị nweghị ji gị ịghọta mgbe ndị ochie e nwere ndị imigrant na-abịa n'ala igbo ha bịa n'ala igbo ndị igbo na-enyere ha aka ịghọtago ha na ndị igbo na-eme ha ji that time ha hapụsịa mkpụrụ ji na fam so that this ndị abịara abịa na-enweghị anị bikos ndị nwere anị ndị bi n'obodo nwere anị ndị nwa afọ nwere anị ọ ndị bịara abịa bụ ihe na-enweghị anị so ha bịa anyị ahapụrụ ha dị ọba ji ha ji ebe a je na-akpa mkpa ji ebe ahụ anyị gwuru ji ha eje na-akpa mkpa ji na awa fam je na-enweta something so o nweghị ihe ka ogbenye na be anyị ụbịam dị ihe na-ebute ụbịam bụ ụgani ụgani butere ụbịam bikos ụgani wụ during dry season nri dịrọ. so nri a kụrụ akụ ga-emesịa puo mee pụta ọwụhụ maka kachimone ọwụhụ kachimone ọ kịta ka a na-ekwuzi ihe ọbụla justify ya with kachimone everything kachimone igbo enweghị igbo value of money enwere ndị na-eyuzu eje agha m eje agha m nke ndị abịrịba na-eyuzu makasị ihe dị iche iche ha na-eyuzu were gold and diamonds and ha na-eyuzu for trade ịghọtago for value because ihe ị na-afụ as pepa money today all from dis copper and gold and diamonds ka eji wee chenji ya to pepa all value ka a na-akpọ ya so nwere ike isi m na ị nwere ji ị nwere ị nwere ị anị mana ị nwere gold ịghọtago ị nwere ike wetara m ihe dịka gold wọtụrụ 500 yams ngwere dị gold nye gị 500 yams ịghọta so ọ mbụ nwa bekee fosịrị na iji ji gold eme value ha werezie bikọ ha enweghị gold na so ha they have to print money ịghọtago ọnwụ na ị nwere onwere ike gwụọ history of africa of menwe nwa akpọ mansa musa mansa musa oye malia because side ha nwere enough gold so most of the time ihe ndị mmadụ ji trade wu gold inwe ihe ihe na-enweghị now ichi bịa were ya ijiri gold bịa enye m gị datin ịghọtago so m na-apakị dị gold na-eyuzi wee na-akpụgasị ụzọ na-akpụ ihe dị iche iche ma kọpa modos things so ọbụghụ ọ nwa bekee enweghị gold so ha yuzuzie pepa wee create their on value ụna hapụzie the gold hapụzie everything ị e nwere hapụzie farmland hapụ everything chọrọ pepa jebe enti pepa look at the condition the empty pepa tinyere gị today look at the condition all nt paper ha tinyere na ụbịam that is agụrụ arụ na agụ today all this nt paper tinyere anyị n'ime anyị na-achọ ihe ọbụla wụ wepụ this this psychological western problem n'isi gị nwanne wepụ this psychological problem ya psychological problem ordinary coronavirus ka ha na-agwọ nwụ eh these people deal on protocol nwanne ihe ha na-eme bụ protocol ịghọtago surgery protocol inwe anwa mee mistake from the protocol onye ahụ na-eme surgery anwụọ this is all psychology nwanne for you to be alive nwere a specific percentage of blood and oxygen in your system once inweghị nweghị nwanne nwụrụ your body is already prepared to sustain you alive not only doctor or medicine ihe a sị na ọwa alụ ka dibia na-atụ because dibia bụ ililo ka ọ na-elu ililo dibia na-elu ililo because ọ na-aga na memory all memory ka o ji agwọ ọrịa so every doctor do the same thing in electronic, level every doctor do the same thing because if you gaa ụlọ ọgwụ today the first thing a ga-eme gị to know ihe na-eme gị eme gị analysis analysis is memory blood memory so e check into your blood system check into your blood system in electronics protocol o nwere level etinyechara those things in electronic protocol you got to so nwanne if you don have information you nweghị ike ibelive na onwe gị possible you got to mana ọ bụrụ na ị nwere enough information you can believe because asị na nwa nna ya nọ na neze anaghị eji ọkụ is as simple as abcd the only thing mere anya anyị ji eme mmegharị today bụ anyị enwere enough information period that's all anyị enweghị had it been na anyị nwere enough information anyị agaghị na ata off m ji wee mmadụ si ya na ogbenye inidri a committee in your system whether village anywhere unu needri working committee this working committee unu na-atụ ụtụ na village unu ụtụ anụnụ unu na-atụ unu ga na-atụpụta ụtụ for those who iwere member of committee those people na awụhụ member na-atụ ụtụ to pay you a committee so that o nwere ihe ọjọọ ndị na-achị unu chọrọ ime those committee we go and negotiate and speak for it ọsị mba no e, ogbenye nye pọman ego na look at check go the, the, the, the, the mental capacity of these people you have to check their brain so ọ dịghị gị mkpa for you to protect your own community through this committee ihe dị gị mkpa bụ gaa na street ga ihe awuwe efe ndị Igbo enwere wefe bifo ndị Igbo nwere ọfala bifo ọdịrọ ọnwụ na ichekie enwere iwu ndị Igbo nwere na onye ọbụla tụrụ nwaanyị ime ga-anụ ya chechadịn <laughs> ọkwa ịma Igbo si na onye ọbụla tụrụ ịtụrụ ime mkpuke ndị ga-ebi na ịda na onye ahụ nụrụ gị onye ahụ ebiri be nne na nna ya ndị Igbo enweghị onye asị na onye enweghị nne na nna sị ka ọ bụ ọ ga-enwerịrị nne ma ọ ga-enwerịrị nna simple as that ịda na o nwere nne onwe nna most all this one ị na-afụ n'ala Igbo today nwanne they are new so we must have a new languages for them that means you call them offer nwee nwe nne n'olden days of Igbo nwee nwe nne bụ onye na-enweghị onye na-enekwata ọfụma ndị Igbo ji wee sị gị na ebe a na-adụ nwata nwere nne ọdụ ka na nwata na-enweghị nne na-amụrụ that means it's all about training it's all about nurse ịghọtara so our problem is root in fine that is fundamental igbo problem is fundamental once you butere kọmputa any program itinye n'ime the computer ha ka the system ga-eji arụ ọrụ mechọrọ mechọ so all na your children the system in their brain nwanne ihe nna afụ na-asọ bụ onye ihe nna afụ today as igbo people nwanne ọ na-eru m izizi because i see them that these people enwere ebe a na-eje ihe nna afụ as igbo people today nwanne categorically say na these people they are not going anywhere i can tell you enweghị ebe a na-eje if you like give them country enweghị a ga-eji eme because the their brain enwere ihe dị ya n'ime isi ha enwere ihe dị ya nwanne every country nọ n'ụwa na fight the best because ha ma na the future is the kids whether you like it or not every living thing must surely die as long as they dey ndụ only thing na-eche gị ọnwụ as long as they dey ndụ then ọ na these children are not prepared na nwanne ha ọ ga-efe n'elu ha ọ ga-aga n'okpuru mmiri ka ebe ha gịnị ka ha ga-eme this your children are the capable of building submarine yeah? ndị ahụ ị na-afụ ọ dị capable of ịrụ submarine ndị ọ dị capable ise ndị satellite na space ịrụ plane ọ ihe na control kwa ihe na confront today this is what you confront today in this life because that is real ị gaghị agbari ị gaghị achị ọba asị you cannot deny it because that is the present day present day they are sending satellite to space they are flying planes they are doing submarine doing every kind of amination viruses kedu these people wey na-afụ as your own blood child children ha ọ dị capable ime datin gwa ndị ajụjụ ka ajụ gị ha adịghị capable then what are you saying kesikwa the future then what, is the future obi kara gị ihe anụnwa future obi kara gị nwanne ka nje amerịka pụta ịba plen ọkwa mmadụ rụrụ ya ọgwụ ndị mmụọ eh? ọ mmadụ rụrụ plen ahụ na-afụ ibu fon n'aka fon ịtọ ọchịrị ya isi ebe ọchịrị isi ebe a fon fon iri ọkwa mmadụ rụrụ ya ụhụ ndị mmụọ nwanne ọ bụ arụ na anyị nwa na-eme ya ọ bụghị arụ nwanne ọ bụghị arụ mgbe a na-anụ ọgụ mgbe a na-anụ ọgụ 67 emechiri mechiri the whole border anyị rụrụ ngwa ọgụ anyị anyị anyị na refine oil nwanne so ọwụwụ na ị nwere seaport na ị nwere ga-eme gị rụọ those things ọ bụrụ ya ọwụ nọ seaport na airport ga-eme gị rụọ ya anyị agaghị ịrụ ya na 67 because na 67 bọda emechiri bọda emechiri elu emechiri ana emechiri mmiri anyị rụrụ ihe ya na-arụ arụ so nna nna anyị ha evidence dị everywhere ka otu igbo ukwu is there go to Okigwe is there go to Opi is there go to Leja is there enweghị ha ejeghị Amerịka ha ejeghị China ha ejeghị visa nke ha jeji paspọtụ mana all those things dị evidence are clear ihe ị meziri bụ iburu ihe apịrị apị ihe atụwọkụ nna nna ya ha ụtọ n'ụwa ya ma ya George febe ya Kachukwu that is only thing you can do onye jezi ikwu isi ya gị na uh, ancestors way our ancestors way nwatakịrị ọbụla nọ n'ụwa your father's prayer is my son should be better than me a turn or back chọwa ancestor of million years ago ndị kpụrụ ha kpụkwara ihe ọkpụ dem build something you cannot even maximize what they build you cannot even maximize their own production ofe egusi anyị ka na-eri ofe egusi anyị ka na-eri ofe ọgbọnọ anyị ka na-eri ofe ọha anyị ka na-eri ofe onugbo anyị ka na-eri ofe nsala anyị ka na-eri ụtara ji anyị ka na-eri garị anyị ka na-eri ede ihere megbukwa anyị ihe a bụ ihe enyere nyere anyị enye ịkacha ikwu ọsị gị my ancestors way my ancestors way which one is your way igbekwere way kedukwere your way which one is your way ancestor way which one is your way so your children will still come and bypass you and call ancestor isokwere wụrụ ancestor nwa akwa ịmụrụ ụmụazị and ịmụọla ụmụazị you have children later you become ancestor so your children will be calling you were enweghị ịma <laughs> ee eh, nwanne ị na-eme expect ka your children bịakpọba gị ancestor our ancestors our ancestors ị na-anarazi glory glory mgbe ndị mbụ hmm? glory ndị mbụ ka ị ga-anara nwanne gị anaghị akọ ụdị akụkọ ahụ akọ a sị na ọwụ aka onye wetara ka eji eso ya ịghọtago aka onye wetara ka eji eso ya ọnwụ na ị nwere ike ị na-efe ihe apịrị apị that means iche na the spirit of those people who do those things will be happy with you oihe ichere na ndị pịrị datin their spirit will be and you take their own artwork instead of you to make them proud in their own grave you make them worst nwanne afụbeghị m onye na-eme ọfụma n'ụwa nna ya adịghị happy I never see afụbeghị m onye na-eme ọfụma na ụwa nna ya dey hapi nwanne anyị anaghị eme ọfụma our ancestors are not proud of us our fathers are not proud of us simple as abcd gaw nwanne if you like you take my own will go to mirror and look yourself and tell the truth to yourself not me go to mirror gwa onwe gị eziokwu iruo na mirror ijuo mirror si ya mirror ana m emebe ọfụma jụọ onwe gị ajụjụ aha na si ya awụdị m onye igbo kedu your contribution as an igbo pesin to the society ị na-ebele ndị na-ebele m your own what is your own contribution that is what i mean by ogbenye that is what i mean that is my own thought because nwanne ana onweghị ya na-ekpuchi either you understand or you don't understand simple either you understand or you don't understand ezi omume ezi omume ezi omume yiri ezi omume dịka uwe nyanwa igbo na-eyi n'isi agụ igbo na-eyi n'isi agụ because isi agụ means spiritual protection which is lion ọ ihe o ezi unori ezi una ori nwanne ị na-ezu ori ka ị naghị ezu ori agba na-ama ụgha agba na-ama ụgha asị ị gbara ama ụgha gbagide mmadụ ibe gị ka ị gba gị nwanne ị kpọrọ asị ka ị kpọ gị asị ifuru mmadụ ibe gị n'anya ka isi fuo onwe gị ị kwụwara aka gị ọtọ that is the law of the land you betray all of them and na-atọ mba to call Fulani call Yoruba nwanne you betray these five laws ise agree ikpesi ekpere isi ise nwanne ndị mmụọ ga-ama aka ntị na-ekwe ka ha gbara aka ntị ikpesi ise ahụ imi nriwu gị ezu na ori ezu na ori gị agba na ama ụgha agba na ama ụgha ịkpụ asị hụ nwanne gị n'anya otu isi fụ onwe gị kwụba aka gị ọtọ na ya ise ikwere ise nwanne ala ga-achụ gị ọsọ ala ga-achụ gị ọsọ atụzụ na ndị fulani aka atụzụ na ndị yoruba aka lekwe ihe ji gị bụ ise bikos ị na-ekwu ya everyday a sị na onye kwe chi ya ekwe onye kwe chi ya ekwe ikwere ekwe mana imere ihe ikwere nwanne onye kwere na omeghi ihe o kwere gịnị ga-eme ya <laughs> onye kwere na na-emeghị ihe o kwere gịnị ga-eme ya gịnị ga-eme ya jiri ọnụ gị kpọrọ onye aka maka na ndị Igbo si onye aghụghọ nwụọ onye aghụghọ elie ya onye aghụghọ nwụọ onye aghụghọ elie ya ụnụ bụ ndị arụrụ ala ụnụ ma ihe na-eme ụnụ hapụ na excuses ịghọtago hapụ na excuses ogbenyewo committee of friends simple that is what government is mean also government mean the same thing government bụ ogbenye because ọ ụtụ uru ụtụ isi mụ na gị na-atụ ọya ka na sustain government nothing more nothing else hapụta na naijiria na mmanụ ka a n'anya ochi ka ha na-ezu were okwu ụtọ nke na-aba n'isi Gwa ndị ị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine o, ma ọ bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị e hụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee, ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na obi gmail.com. that is it enwerezi ihe ọzọ because government that is under rule of law of government ndị Igbo founded the governmental institution of this earth and the ideology we founded it is under ogbenye ụtụ uru iri uru eto ụtụ that is why they created the tax policy ụtụrụ ịga na ọkaigwe ị ga-afụ ebe dị ụtụrụ vileji a na-akpọ ụtụrụ ọwụ ụtụ uru ụtụ uru ịtụ uru ịtụ ụtụ uru that is ụtụrụ you see so bụ ụlọ nso na make up is there already ka ihe eji akpọ ya ọkaigwe why ọkaigwe because onye ma na-akazi na-emezi obodo so onweghị anyị nwa na onwe anyị nọ ebe ahụ ndozi ọdịnala ewu nke anyị ewu kwuo ịchọzikwa ikwe ikwere ịchọghị ikwe okwu aka gị ọbụ nweghị ihe gbasara anyị nwa mụ na gị anaghị eme agụmentị ọwa aka onye wetara ka eji eso ya ị chọrọ ibu uru is for you and your family so anọghọ m n'ime agụmentị imerigo n'agha nke ọ bụ na ikwere asị na onye kwere chi ya ekwere ikwere na nke ahụ ị na-eme dịara gị mma good and fine but abịakwana complain nwere onye nke na-eme ka mma because ikweghị na nke ahụ onye ahụ na-eme ikwe na nke ị na-eme then why are you complaining about the other person eh? ọ bụrụ na nke gị ka mma ịkara ịkara nwa bekee mma kara Chinese mma yes because ndị Igbo si na mmadụ bụ mma na du because ọnwa mma na-edu beauty guides everything because once a sị na agwa bụ mma nwaanyị nwanne beauty guides ihe dị mma na anya gbara akwụkwọ that is what human being mean ndị Igbo ji wesị okwu aka n'ezi omume defines you as mmadụ because for you to be a human being you call attention because energy recognizes themselves through vibration not through appearance so if you keep these laws that thing na-achọ as your god will go through vibration towards where you are you don't need to go they will look for you. you got mana ọ bụrụ na ị isi onwe gị terisi onwe gị nwanne ịbụrụ mmadụ ịghọ na anụmanụ all the whole higher god will run away from you you can only see lower god evil and empires and vampires onye gara abịakwute nso because human mind is nothing but wave system if you tune in in 91.9 you can only hear the message they send which is destruction if you tune in into 102 you can only hear their message which is salvation so this is life is all about energy frequency and vibration not about your physical matter nwanne m nwoke nwanne m nwaanyị geenụ ntị ọfụma ihe na-eme anyị isi anyị n'aka osi anyị n'aka osi anyị n'aka ihe na-eme anyị isi anyị n'aka o onye atakwala mmadụ ụta ọ bụrụ na ọka agha obi ichi ịbara onwe gị uru as long as sun rises and fall that is the way life goes swing high swing low there is no how your condition can be forever the same or not possible nwa bekee is shutting down everywhere because of virus that's to show you that anything can happen if you want to be okay you work for it you can be okay there is no how just forget about fantasy say they, eh, are holy nurse they are holy nurse they will hold you forever and ever ị na-echekwa uche makwa ihe a sị na nwata ji ihe wenye aka enu iji ihe nwata wenye aka enu aka lobi wetuo ya ịma gị unless you become destiny na-agwa gị nwanne your condition will never change because onye ji mmadụ na nche onwe ya unless you change and become the principle that created the land then the land will come under your care if not it can never because afọ onye kpọrọ nkịta ya ka ọ na-aza isi na nkịta gị bụ okonkwo nkịta gị abụrụ okonkwo the identity as Igbo is a saved one is a preserved one then live inside a vibration of higher mind they don live in lower mind the name igbo is saved is fence is protection they are the children of the most high so he cannot be and be expelled no he cannot say am igbo but you cannot be like igbo nwanne always bụrụ eziokwu gold must be glittered whether good glittered or bad glittered eji wee sị gị not all that is glittered are gold because ọ na-acha n'anya ọcha ka ọ maka ichekwa na ọgụ ụdị izorie na akpagharị ife mara ihe na-eme nwanne ire ugwube ịwụ ka anyị na-awụgharị na-awụgharị today they enslave us they are doing this nwanne have you ever seen somebody agbara chetos n'anya ịhụ ka o si eme ọ na-ebigharị aka ka ozu a na-akwa ha akwa jes ka ihe ndị Igbo ji asị ozu a na-akwa ha akwa because amụọ mmadụ akwa ya akwa ịkwa ya akwa o itinye program n'isi nye ya akara aka all those things ga-eme on dị stable on this earth nke gị edeghị mma polisi edeghị mma patụma ịfụrụ ihe mere iji ebigharị aka ajụzie gị si na ordinary system how can your problem be external i don't understand ọ bụghị eziokwu nwanne a sị na bed of the same feathers flies together as good as the name igbo look like the people who bear it they don't look like that name igbo ndị ọma na-ege ntị ọkwa ihe unu na-ekwu igbo ndị ọma na-ege ntị nwanne onye abụghị onye igbo si na ya bụ onye igbo ịma ihe na-eme ya na ebigharị aka bikos igbowu na mmụọ ka ọ dị igbowu n'ime mmụọ a na-amara mma nọ mmụọ wepụta ha n'ezi a na-asị emesịa n'ama anya eburu naba n'obi a na-adị mma n'ime wee pụta as long as you live this violence you live nwanne the lad can never come under your care ọ dịrọ possible it can never happen it not ọ possible as long as you want to get this land by force nwanne ọ bụrụ eziokwu can never happen unless you don't know what Igbo means you got go? it odiro possible unless ma Igbo means nwanne the higher the most powerful force on nature because that woman isi see nwaanyị nwanyi ị na-afụ ebe ahụ always symbol to you use it to know what I mean the land will crush you to the maximum nna ọ eziokwu ọ bụrụ na ị chọrọ ịga skuulu na US ọ na London ịga na classroom ịga study hard so that you can pass exam you, want to do um, mm, biochemistry or biology or whatever you have to study, study hard to get the form fill the form pass the exam and do this ihe ị gara protocol you follow the process of the protocol then if you want to be onye igbo you don't want to follow a protocol you want to have it by force how can that happen not possible man that is how life work if na ị chọrọ graduate na university you must take the form take exam do the course and pass do practical and have your phd that is simple way of life so if you want to be onye igbo to have the land be under your care then you have to still go the same process you go in school you go in football to keep maintain all na ị chọrọ maintain your own level of ị na-agba football kake sabi division division 1 you must keep the point to keep you in division 1 any day you slow point imagine ị na-apụ na division 1 that is exactly the same thing for you to be Igbo man occupy Igbo land you need some certain point vibrational point spiritual point then give you those things simple isiago means what igboro igbe iti isiago they give you in simple they give you ọdụenyi ọdụenyi bụ gịnị ọdụenyi bụ gịnị oral teaching oral tradition ịmaha ihe ọdụenyi bụ oral tradition ntọala then give you everything but ihe mere bụ na mara ihe a na-akọ na mara ihe a na-akọ nwanne igbo is not by birth igbo is by belief enwere ihe ndị igbo na-asị ikpo okwe okwe o nwere okwe anyị na-akpọ pedaroba ọnwụ na iwe ọchị adata okwe na ọ na-adị ka triangle ọ na-adị ka buda ịghọtago triangle ịbịa kpọsaa ya ịkpọ ya kụsaa ya kụsaa ya akụsa ịkụsaa ya ịbịa ya ofu ofu asị gị in the pikin India was explosion e, explosion ka ị mere ahụ ịkpọsara explosion ịbịa gụrụwazi ya ofu ofu ịkpọ okwe ịghọtago so believe that is what they do in Buddha that's why ndị Igbo don use person to do identity after people will begin to worship it that's why ndị Igbo use all those small small objects to make allegory ọnwụ na itinye na human symbol people gajaburu efebe ya ife na ha tiri buda na mmadụ buda ahụ ị na-afụ bụ exactly data okwu ahụ ị na-akpọ ọrịka pyramid check it is four step ọ dị mkpụrụ ịnọ go and check four step pyramid that is what is happening so ị kụọ ya kụsa ya i werebezi ya ofu ofu that is what they call buda nkụsa na mbuda ọhụ ofu ibuda ihe na ịkpọsa ihe ọhụ ofu ihe ajụjụ ka m na-ajụ ụnụ ndị si ha ama igbo izi mbuda ihe ibutu ihe na ịkụtu ihe ọhụụ the same thing ngwunu nọ ndị Igbo set up the system ndị mmadụ ọsị mba so Igbo is ideology is belief is okwukwe ọwụrụ by birth if you believe is by birth you can never have Igbo in your life you can never have it because ihe nwe ndị ochie na ndị agba na-aza n'ọnụ Igbo ndị wayo criminals kiringo ekpuru Ah, that is ihe ị ga-enwe wụ the worst of the worst that is why igbo is okwukwe okwukwe you must agree because is knowledge you must have this program computer don't work in by blood computer work by program Com never, i never see any computer that work by blood computer work by program blood is general so igbo believe in blood which is general not by separation igbo don do racism igbo have symbols through their symbols you know what they believe because we read symbols we have seen igbo symbols and see their belief system igbo don make racism igbo don do it igbo make racism based on mind we separate people with mind from people without mind that is separation we make not by color not by skin not by uh, belief not by this no we separate people without mind from that's why they make igbu ewu na igbu ọkụkọ is a symbol because these people they are not educated they are not grounded so we must ground them and it's our responsibility to ground them even though na ha amara ihe aha anyị nwa ka ọ dị because ọnwụ na ha mara ihe ime ha isolate they will later come and hurt you so ọ ka mma na iwepụtara ha ha mara ihe then you begin to feed them information so that they can leave you in peace if you leave them they will bring problem to you later ọnwụ na ha mature don't eh, underestimate useless people in large number they will come after you don't underestimate useless people in large number they will come after you so that's why igbo don't discriminate we don't we only isolate and train that's why we go everywhere in the world because ọnwụ na ya ejeghe there one day one day they will graduate from nonsense and chọrọ anyị bịa asị nwa bekee chọrọ anyị bịa na they graduated nonsense and full for us and after they come then destroy and then take why they succeeded in our land is the same thing now today we were there then telling them if you keep doing this nonsense enemy will come and take the land as we are telling them today if you keep on doing this nonsense they will come and take the land until afresh now ị get nwere chances of recovery but you don't believe it until it happen to your eye odoge anya ịghọtago mgbe nna nna anyị ha nwụsịrị ndị nkịtị abịa riba. kụchube nwunye mmadụ na-ezu ochi na-agba ama na-eme ihe dị iche iche mpụ dị iche iche this land is sacrosanct ala nsọ it doesn't take if nwanne evil cannot to stay in this kind of place because mind everything will mind so when the enemy came ọ bụrụ na your ancestors don know that they are coming because ha nwa na onwe ha they live in mind they, they might always penetrate your mind and tell you what to do but your vibration is low they cannot penetrate in a lower vibration no they can't ichesi uche ihe ị ga-echeta n'uche gị because is your, your ancestors your forefathers your this they live in your memory because your body is just condensed of memory so ichegodo uche ihe ị ga-echeta bụ ihe nna gị mere so ọnwụ na nna gị zuru ochi gbaa ama agụụ na-agụ gị iche iche echiche ka ị sọlvụ ya problem agụụ ime ihe ga-abịa gị n'uche ochi ochi ga-abịa gị n'uche bikos nọ ihe dị na ya omemori ọdịnachi ndị igbo na-asị ọ dị na agbụrụ ha onwe ndị igbo ga-asị nna ihe a dị na agbụrụ nda ihe dị ụta dị na agbụrụ nda agbụrụ gị bụ na ọ dị na ya jenetik that's why ndị igbo ji eme achị ịnụ nwaanyị mgbe ndị ochie ha eje jụọ ese ka a mara ka agbụrụ ndị dị agbụrụ ha ọgwụgwọ ezigbo agbụrụ simple so we are you so the best thing anyị ga-eme as a people is come together under this philosophy of ezi omume to be an Igbo man it doesn't matter na ibi na America it doesn't matter na ibi na London o it doesn't matter na ibi na Spain o do these things in the memory of the ancestors your glory will be restored your glory will be restored ọ bụrụkwa na nke ị na ame fake igbo nwanne pụtaba ebe ahụ zarị ya pụtaba ebe ahụ zarịrị ya simple as abcd ndị igbo na-akpọ hat obi ihe eji akpọ ya hat bụ na inweta obi gị inweta anị gị obioma ka ihe obioma enwere ndị Igbo na-asị na obiọma na gịnị nwe obiọma nwanne enweghị ebe eji agresivnes eje enweghị ebe eji obi ọjọọ eje ahụbeghị eme onye ji obi ọjọọ nweta anything n'ụwa I've never seen anybody achieve any glorious something with obi ọjọọ I've never seen even the the ndị ndị ndị jihad ndị jihad na-anụ ọgụ na-egbusi ndị mmadụ ha si na ha na-ekpere chi ha na chi ha sị na ịba ajọ mmadụ na chi ha sị na ha ga-egbu ndị ọjọọ kwa ihe ha kwuru that means n'ime obi ha the bottom of their heart obi ha dị ọcha enwere ike you don't understand ịghọtago because onye nwere ọnwụ na because o nwere ihe na-akpọ target focus kedu your focus ha we dey focus that means ha how military for the nde njom according to their own focus na ekwentị how military for the sinners ọkwa ihe ha kwuru that means they are ready to die to defend the holiness ọgwa ihe ha kwuru ọwụmụa so but for you ha na-eme gị ajọ ihe but their focus oyi ga na-eche ka ọ bụrụ datin ha mere no what is their focus they are ready to die for god ọgwa ihe ha kwuru but your own what is your focus you want empty land empty land but ha gwasị ha kwere na chukwu na-ewere anị they are taking every land they fight for god and they have the land so why don't you that fight for land don't have it ndị nwa ị na-anụ ọgụ achọ anị you don't have it but they fight for god they have every weapon on this earth they fight for god but they have every weapon and they have it and you fight for land you don't have anything you don't have it <laughs> check you go do that thing chekigo dị na ka onye ma ihe cheki enye na ha na-ekpere chukwu dị ha nwee ihe niile mgbe nwe ihe a na-enweghị enweghị ụdị ngwa ọgụrụ n'ụwa ha na-enweghị ha na-ekpekwere chukwu ndị nwa na onwe onye amamihe na-ekpere na-ekpere mmadụ isi ị na-ekpere mmadụ ị na-achọ anị ị na-achọ kọntrị enweghị nke nwere ijighị mgbọ ijighị egbe ijighị azịza ijighị pin ijighị katapọtụ nwanne kedu onye ka ike ịhụ na ndị a na chukwu ha mụ anya chukwu nke gị na-arahụ ụra ka onye na-enye ha ngwa ọgụ na onye ha ike niile ahụ maka asị na chi bụ ike chi bụ ike ihe ọ sọrọ akpọ chi ha ahụ chi ha mụ anya nweghị nke bụ eziokwu ihe ọ sọrọ akpọ ya chi ha mụ anya simpụl chi ga-amụ ha anya onweghị onye chi e mụ anya na-ata ahụfụ n'ụwa anebasi enweghị onye chi mụ anya na-ata afụfụ nwanne chi ha amụ ọ bụ na chi ha amụ anya ha ike esi na ha ha na-achị nna ma ha bịa ebe nwa bịa ebe nwa ha agba akwụkwọ mana ha na-achị because chi bụ chi chi bụ gọvanọ ọchịchị bụ gọvanans ịchị ihe ịchị anụmanụ ịchị ewu is gọvanans so chi chi ha mụọ anya ha na chi ha so na ndị Igbo si gị ichi echichi ichi echi anchi ichi echi anchi I am yesterday yesterday is nothing but memory today is me and tomorrow I know ichi echi chi na yesterday oh, memory ngị chie ya echi ngị clean ya na today is present and tomorrow you know because this present e weta that yesterday transform ya today then future upright ya ozugbo straight ahead so udo dị ụmụ ibe ọ ga-adịkwara ụnụ na mma ka m jee nje mee ihe ọzọ na taịm aganarị na anyị ọ ga-adịrị ụnụ na mma ndị bụ ndị kwere n'ihe otukwu anyị nwawo ndị Igbo ezi omume ka eji mara anyị anyị agaghị ezu ori anyị agaghị agba ama ụgha kpọgide mmadụ ibe anyị ma ị na-acha ọcha ma ị na-eji oji anyị agaghị akpọ mmadụ ibe anyị asị ma ị na-acha ọcha maka ga-eji oji anyị na-afụ mmadụ ibe anyị n'anya dịka anyị si fụ onwe anyị n'anya mere na chọcha mere na-eji ojii anyị ga-akwụba aka anyị ọtọ anyị ga-akwụba aka anyị ọtọ ihe ifuru e ebe sun ray this is the sun ray the symbol of the sun this is the the symbol of the sun as it shall, as it was in the beginning is now and never shall be ụmụ ibe onye ọbụla chọrọ ịbụ onye Igbo you must have a pledge dịsi aka ise a m gụrọ gị ebe a gị ezu na ori ezu na ori gị agba na ama ụgha agba na ama ụgha akpọ na mmadụ ibe gị asị ịtọ nwanne fụ mmadụ ibe gị n'anya ka isi fuo onwe gị anọ dee nụkwụba aka gị ọtọ ise iwu na ime ihe ị bụghị onye Igbo and destiny must make it in Igbo land make that pledge ebe ọ bụ na ifuru onye Igbo you must say this thing ndị Igbo na-asị enwere ndị Igbo na-asị ikwe na aka ọdụ ikwe na aka ọdụ bụ ikwe na aka ọdụ onye ọbụla bụ onye Igbo ọ bụghị ya ahụghị iche echichi gbagha nkịtị ya nọnsensị onye ọbụla bụ onye Igbo must make that pledge ikwe na aka ọdụ ịghọtago ikwe na aka ọdụ ihe a na n'aka ịtọ ntọala nsọ ala na iwu ala once ị gara against that protocol ala achụọ gị ọsọ nwanne si na nọ nso gwara gị ikwe na aka ọdụ aka ịtọ you must make pledge to be an Igbo man ọ bụrụ na ọ bụrụ ya nwanne Igbo gị orijubeghị afọ ịghọtago keep on walking elephant bụ symbol of wisdom elephant enyi bụ symbol of wisdom enwere egwu anyị na-agba n'ala Igbo a si na akụ na-echi enyi ndị mmadụ si na akụ na-echi enyi oke akụ na-echi enyi ọkwa ya iwere go ego wee gote wisdom mbọsị problem rụzie ịchọwa ndị wisdom <laughs> ha si na akụ na-echi enyi na kwa ịbịakwa isi like ihuwe ọ si adon like white people na-enye n'anya gị ezu n'ori ezu na ori gị agba na ụgha agbana m ụgha ịkpọkwa na mmadụ ibe gị asị nwanne fụ mmadụ ibe gị n'anya ka isi fụ onwe gị nwanne kwụba aka gị ọtọ onwe ha limit nwanne nwere ọhịa wepụ gị n'ahụ nothing do them you shall have peace nwanne do them you shall have peace you shall conquer your enemy you shall conquer because they are your enemy now not you the enemy because nwanne a sị na aka nri kwụ aka ekpe aka ekpe akwụ aka nri if you create enemy enemy will come for you if you don't have enemy enemy cannot have you it's as simple as that ihe onye na-enweghị obu enwe ọ na-akwafu nwanne mmadụ ịghọtago onye na-enweghị obu enwe ọ na-akwafu so akụ na-echi enyi igbo n'enu ọnụ isi na ị ga-eji ego egote wisdom after you have the money do you have the wisdom no that means akụ anaghị echi enyi anyị na-agba ya n'egwu akụ na-echi enyi anyị nwere grupu a na-akpọ akụ na-echi enyi ndị nduzi ọdịnala na-abịago wee we rebuild sistem. system na-echi enyi ha si na akụ na-echi enyi ha na-ewere ego na eche echichi nwanne ka ichichiri echichi do you have the wisdom echi ichi and chi yesterday today and tomorrow yesterday is memory echi tata present chi tomorrow ichi ichi echichi oya bụ ichi echichi ọwụhụ datin ọnụ na-akọ you must have information of yesterday then you use it to transform it today clean it hazie ya ọfụma then you use the same information create a future that means you create a good chain um, that is uncorrupted chain the uncorrupted chain ka ị ọ bụrụ na ọ bụrụ ya nwanne e nwere ebe iji azụ eje mmadụ na-eme ihe ọ na-amaghị ị gaghị emenwe ihe ị na-amaghị ọ bụghị eziokwu onye na-amaghị ebe mmiri na ebido mọbụ ya ọ maghị ebe mmiri ga-anọ wee kwụsị ya ịghọtago onye na akpọrọ yesterday can not do tomorrow it doesn't happen it's as abcd so nwanne mmadụ ya dịkwara gị na mma anyị na-eso ndị dụnyere anya ozi a sị na onye nna ya debere jubere ochi na-eju ụkwa ọwụ ụzọ we follow the footstep of our ancestors anyị na-eso the footstep nzọrọ ụkwụ ya eji wee si ụnụ na Israel e nwere ebe Jizọs Kraịst zọrọ ụkwụ gba nkịtị ọ bụla isiokwu because you don't understand allegory they follow the footstep of your ancestors ọ ihe ha gwara gị that is ụkwụ aha ọ zọrọ bụ footstep ka o mean it means the footstep ọ bụrụ mmadụ footstep of your ancestors ọwụ ihe ha na-eso the forefathers mean your ancestors because not their ancestors because ha nwa mulattoes they are half caste so all your ancestors ka ha na-eso ọ bụghị their ancestors ha enweghị ancestors ha na nwere ancestors na-achọ anyị. ha nwere ancestors na-achọgharị anyị akpagharị no ọ bụ your ngụnwa bụ their ancestors ọ bụ your ancestors your father ka ha na-ekwu maka ya but ngụnwa na onwe gị isi that is isi afụrụ kpọba okpu nwanne na-echezie chekizienu asị ndị mmadụ iti good food ọghọ ụlaga ụlaga akpịrị ogologo ọta ahụ dịka onye ọnwụ bikos anyị si eri ezigbo nri asị <laughs> ya jee kpoo ụzụ ọghọ ekpo ịfụ mmadụ ọ dịka chimpanzin nwanne <laughs> anyị si gị mee trenin o anyị achịghị gị ghọọ e, chimpanzin oghe ekpo ọya ka anyị ji agba ekpo na <laughs> ịma ha achịghị mee trenin jee ghọọ ekpo asị ya rie ezigbo nri ọghọ ụlaga ọnyụrụ ọnwụ nna nwanne we are coming for you don't worry ka ọ dịbakwa na leta ụmụ ibe